AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye gere ntị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị onye nwe m ga-anọnyere gị ọ ga-agọzikwa gị n'ụbọchị taa ka m chọrọ ka anyị chịkọọ isiokwu ahụ nke anyị malitere n'izu a nke bụ ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị ruo ọnwa isii taa ma ngalaba ya nke anyị na-eleba anya bụ anyị nwere olileanya olileanya ọ dịrị anyị ma ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị ruo ọnwa isii taa anyị ka bụ ndị nwere olileanya ọ bụrụ na m ga-asa ajụjụ a aga m asị ee na anyị nwere olileanya n'ihi na anyị nwere chi nke anyị onwe anyị na-efe anyị nwere chi nke ji anyị kpọrọ ihe nke ihe gbasara anyị na-emetụ n'obi chi nke hụrụ anyị n'anya chi nke na-egburu anyị mkpa chi nke ọ bụ anyị kpọkuo ya ya aza dịka o mere ka anyị mata na akwụkwọ abụọma isi iri ise na ebe ahụ Chineke na-asị na ọ bụrụ na anyị kpọkuo ya n'oge mkpa na ọ ga-aza anyị anyị ewee nye ya otuto ọ dị oge mkpa ọzọ anyị nwere onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa na-abụghị ugbu a ọ dị mgbe ọzọ anyị kwesịrị ịchọ Chineke na-abụghị ugbu a biko ka anyị hụ ọnọdụ anyị nọ n'ime ya n'ụbọchị taa dịka nke dị mkpa ka anyị hụ ya dịka oge ahụ nke anyị kwesịrị ịchọ Chineke cheta n'ụbọchị gara aga n'akwụkwọ Emọs isi ise amaokwu nke anọ Jehova na-ekwu okwu ebe ahụ ya sị chọọnụ m ka unu wee dị ndụ ọ bụrụ na Chineke si anyị chọọ ya ka anyị wee dị ndụ ọ pụtara na anyị nwere olileanya anyị gụọ n'akwụkwọ abụọma isi iri atọ na itoolu amaokwu nke asaa ọ dị mgbe David hụkatara ihe ya sị Chineke ugbu a onye nwe m gịnị ka m na-eche gị onwe gị bụ olileanya m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa Jehova bụ olileanya anyị ọ bụ olileanya gị bụrụ olileanya m ọ dịghị ebe ọzọ inye aka anyị ga-esi wee bịa ma ọ bụghị n'aka Jehova onye kerela igwe n'ụwa ya mere ka anyị ghara ịtụ nchi ka anyị mee ngwa ịchọ iru Jehova ka anyị chee Chineke iru Chineke anyị bụ onye nwere ntachi obi nwee ogologo ntachi obi ịgbaghara mmejọ niile nke anyị mejọwuru ka anyị lebata anya na akwụkwọ isi iri na asatọ amaokwu nke iri atọ na otu Ezikiel isi iri na asatọ amaokwu nke iri atọ na otu ọ sị tupu unu na-arụ unu njehie niile unu nke unu jeheworo n'ime ha mere onwe unu obi ọhụụ na mmụọ ọhụụ ọ bụkwa n'ihi gịnị ka unu ga-anwụ unu ụlọ isrel Chineke na-ajụ mụ na gị n'ụbọchị taa ọ bụkwa gịnị ka unu ga-anwụ ụmụ m ndị m hụrụ n'anya Chineke nọ na njikere inyere mụ na gị aka Chineke nọ na njikere ịnapụta anyị Chineke nọ na njikere isi nje korona taa ka ị na-agwụ n'etiti ụmụ m laghachi azụ ebe ọ bụla isi bịa Chineke pụrụ ime nke a ma olee ọnọdụ a ga-eji mee ka nke a dị ire ọ si anyị tụpụ arụ anyị njehie niile anyị jeheworo n'ime ha ka anyị nwee obi ọhụụ ka anyị nwee mgbanwe nke obi ka anyị bido na-ahụ ihe n'ụzọ dị iche ka anyị ghara ịnwụ ọ bụkwa n'ihi gịnị ka unu ga-anwụ Jehova ji obi dị nwayọọ na-akpọ mụ na gị nwanne m nwoke ọ bụkwa n'ihi gịnị ka ị ga-anwụ nwanne m nwaanyị ọ bụkwa n'ihi gịnị ka anyị ga-anwụ ọ na-amasị Chineke ka anyị nọ na nhụju anya ma akparamagwa anyị akparamagwa anyị n'ezie bụ ihe na-eduba anyị na nhụju anya kpatara eji na-adọ anyị aka na ntị n'ụbọchị taa ka anyị mee ka ụzọ ọjọọ anyị niile dị anya ebe anyị nọ na ọ bụrụ na anyị wepụ ihe ndị a dum jehe niile anyị jeheworo si n'ime ha pụta Jehova sị na ọ ga-anapụta anyị na anyị agaghị anwụ ọ bụkwa n'ihi gịnị ka anyị ga-anwụ ezi enyi m ya mere n'ụbọchị taa ka anyị na-atụgharị isiokwu ndị a ka anyị bịa Chineke anyị nso Chineke anyị chọrọ ka anyị na ya na-enwekọ ihe Chineke anyị chọrọ ka anyị na ya na-akparịta ụka Chineke anyị chọrọ ka o leba anya na ndụ anyị ọbụna ihe ndị ahụ anyị chere na ọ dịghị mkpa Chineke ileba anya n'ime ha Chineke nwere mmasị ileba anya n'ihe ndị a ọ bụkwa gịnị ka anyị ga-anọ na aghọm mgbe niile n'ihi na anyị na-eme ihe n'ụzọ nke aka anyị ana m arịọ onye ọ bụla nke na-ege ntị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị biko ka anyị mee ka ọnọdụ anyị dị ka ọ dị ugbu a dị mkpụmkpụ site n'ịbịa Chineke nso ka Chineke were aka ya hichasị anyị ime ka Chineke mara na anyị apụghị igbo mkpa ndị n'aka anyị na ọ bụ ya ka anyị dabere na ya mgbe ị na-eme nke a n'ezie ana m asị ka amara nke Jehova bara mụ na gị ụba n'aha Jizọs ka anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwute itinye asụsụ Igbo ma ọ bụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nka anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị Ozioma nke pụrụ iche Sensin bana azammet, Mola Miriam niile ka si anyị were otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche onye ọma na-ege ntị amara Chineke ruru anyị n'oge a ileba anya n'otu isiokwu nke dị oke mkpa isiokwu ahụ sị mmadụ bụ ọbịa n'ụwa mmadụ bụ ọbịa n'ụwa gị lee anya site n'okike n'akwụkwọ Jenesis isi mbụ gị gụrụ ya gbadaa tutu ị ga-eru amaokwu nke ohu na isii ị ga-ahụ na ọ dị ihe ndị Chineke buru ụzọ kee mgbe o kebeghị mmadụ ọ dị ihe Chineke buru ụzọ kpụọ mgbe ọ kpụbeghị mmadụ n'ihi na Chineke bụ ụzọ kpụọ ụwa Chineke bịa wepụta ahịhịa ndụ okoko osisi anyanwụ ọnwa na kpakpando na ihe ndị ka ọdọ tutu ruo abalị nke isii ya kpụọ mmadụ mgbe ọ kpụrụ mmadụ mmadụ bịara abịa n'ụwa mmadụ bịara abịa ajụjụ nwere ike ịjụ olekwa na ebe mmadụ siri pụta achọrọ m ime ka ị mara gị onye zara mmadụ n'ụbọchị taa isi na chineke pụta ka ahụ isi na chineke pụta o kwesịkwara ka ihe niile gbasara gị ka ị na-echeta na ịgakwa gakwa alaghachi n'ebe ị siri pụta gịnị ka anyị na-ekwu okwu ya mgbe chineke kere aja ọ bụ chineke kere aja aja ahụ o jiri kpụọ mmadụ aja ahụ o jiri kpụọ gị aja ahụ o jiri kpụọ m mgbe chineke kpụchara mmadụ ahụ ọ bụ okuku ume nke si n'imi ya ka o were kụnyekwa n'ime mmadụ ahụ nke bụkwa ihe ahụ mere anyị ji bụrụ mkpụrụ obi dị ndụ sitekwara na chineke n'ihi ya ọ dịghị ihe inye isi ọbụla gị mmadụ kwesịrị inwe n'ụwa karịkwa ịghọta na ya bụ ọbịa achọrọ m ịkpọrọ uche mụ na gị gaa ime ka anyị mata na mgbe ahụ chineke sị ka anyị kee mmadụ n'oyiyi anyị dịka oyiyi anyị si dị ya wee kpụọ mmadụ na jenesis si mbụ amaokwu nke ohu na isii ruo na nke ohu na asaa ọ kpụrụ mmadụ ahụ onye iro bịa ghọgbuo mmadụ duhie mmadụ chineke wee zipụtakwa ụkpụrụ nke ga-ime ka anyị bụrụ ndị akpọghachi akpọghachi n'ebe chineke nọ ọ bụ ya mere o jiri si n'akwụkwọ jenesis isi nke atọ amaokwu nke iri na ise ya ya sị na m ga-etinye iro n'etiti mmadụ ahụ n'etiti onye iro ahụ n'ihi na ma chineke etinyeghị iro n'etiti anyị na ekwensu anyị ga-ama akụ ekwensu chie na ọ bụ ezi enyi anyị nke a bụ nzọụkwụ mbụ nke chineke mere iji mee ka anyị nwee ike ịlọghachi n'ebe anyị si anyị leekwa anya anyị ahụ na jizọs na onwe ya buru ụzọ mee ka anyị makwara na ya gaji idoziri anyị ebe idoziri anyị ebe ebe ahụ ọ gaji idoziri anyị na anyị nwagakwa gakwa ya ya dịka ọ gwara salmon ya sị ya ebe m na-ala ị pụghị iso m ugbu a ma emesịa ị ga-eso m ọ bụ okwu siri n'ọnụ onye ahụ nke kwesịrị ntụkwasị obi ọ bụ okwu siri n'ọnụ onye ahụ nke na-adịghị agha agha ọ bụ ya mere akwụkwọ nsọ jiri mee ka anyị mara na akwụkwọ hibru isi iri na otu amaokwu nke iri na atọ ruo na nke iri na isii ya mgbe ọ bịara buru ụzọ gụọrọ anyị ndị gbara ọsọ nke okwukwe ya erute na amaokwu nke iri na atọ ya si ndị ya niile nwụrụ n'ụzọ nke okwukwe ọ bụ ezie na ha anatabeghị nkwa ahụ kama ha hụrụ ya ree n'ebe dị anya si n'ebe dị anya kelee na-ekwupụta na ha bụ ndị ọbịa na ndị na-anọ dị ka ọbịa n'elu ụwa ya sị na ọ bụrụ na ha chetere ala nke ha siri n'ime ya pụta ha ga-enwewe ori ohere ịchọ otu ha alaghachi n'ala ahụ ma ebe ha na-agbaso ala ka mma bụ ala nke dị n'eluigwe nke chineke anyị jizọs anyị bụ onye ọka na onye lụrụ ya ya sị na ihere adịghị eme chineke ịkpọ ya chineke anyị ọ nakwanaghị eme ya ịkpọ anyị ụmụ ị hụla na chineke amanna na anyị bụ ọbịa n'ụwa ya kwadoro anyị alaka mma manna na chineke hụrụ na anyị bụ ọbịa n'ụwa ya eme ka anyị mara site n'ọnụ ndị butere anyị ụzọ igwe ndị ahụ ndị na-agba àmà ndị na-echetara anyị na ala ha dị n'eluigwe ala mụ na gị otu aka ahụ dịkwa n'eluigwe na-ana ahụta onwe ha dị ka ndị ọbịa ka anyị lee anya ụfọdụ ụmụ ihe nke kwesịrị anyị tụgharị uche onye ọbịa anaghị azọ ihe nke nketa dị n'ụwa onye ọbịa anaghị eji ọchịchị ejisi ya aka ike onye ọbịa anaghị eji ihe nweta ejisi ya aka ike n'ihi na otu ụbọchị ọ maara na ya ga-ehapụ ya ndị nke chineke ka anyị gekwa ntị ọ bụ ijisi ihe aka ike mere mgbe nwunye Lọt bụ ọbịa n'ala Sodom na Gomora o nweghị ike isifu n'ala Sodom na Gomora ga-aza ọkpụkpọ oku Chineke kpọrọ ya n'ihi na mgbe ọ na-echeta ihe nweta nke o nwetara na Sodom na Gomora ọ bụ mgbe ahụ ka ya na ihe nweta nke o nwetara na Sodom na Gomora lara n'iyi onye ọbịa ekwesịghị imegbu onye ọbịa ibe ya ọ bụ ya mere chineke na-eji echetara Israel site n'oge ruo n'oge unu maara na unu bụ ọbịa m wee si n'ala Ijipt kpọpụta unu n'ihi ya unu emegbula ọbịa ọ bụrụ na ịkọtara n'ezie na ịbụ ọbịa n'ụwa ọ bụrụ na ịkọtara n'ezie na ị na-echeta na ọ dị obodo nke Chineke kwadoro gị ị ga-agbalịsi ike ịchọ ụzọ ka nkwa nke Chineke ahụ wee ruo gị aka ọsị ndị a niile nwụrụ n'ụzọ okwukwe gịnị bụ okwukwe ha n'agbanyeghị otu ụwa si na-amagharị ha n'agbanyeghị nsogbu ahụhụ adụmụwa niile ha na-enwe n'ụwa ha sị na ha nwere ebe ka mma gị onye na-ege ntị a sịkwarị n'ụwa na-akpagbu gị ya echela gị echiche enwekwala mwute n'ihi na jizọs ọ bụrụ na ya bịa n'ụwa ụwa nabata ya gị mara na ha ga-anabata gị ma ọ bụrụ na ọ bịara n'ụwa ụwa a gị ya na ọ dịghị otu ha ga-esi nabata anyị akwụkwọ Pita sekwa anyị na Jizọs hụrụ ahụhụ hapụrụ anyị ihe nlereanya ka anyị so nzọụkwụ ya gị ezi onye Igbo na-ege ntị achọrọ m ịdị na-echetara gị site n'okwu a na ịba ọbịa abụmọbịa ọ dị mma ka anyị na-ele anya n'elu n'ihi na mgbe ọbụla gị onye ọbịa gụwara abụ obodo ha o gosiri na ọlịla agụwala ya anyị kwesịrị ịdị na-agụ abụ anyị abụ nke obodo anyị bụ na ala anyị dị n'igwe ebe anyị na-echesi onye nzọpụta anyị ike ọ bụ abụ kwesịrị ịdị n'ọnụ anyị ya emekwa ka anyị mara na ebe anyị bụ ọbịa anyị kwesịrị imeso ibe anyị mmeso ọma n'ihi na ndị ibe anyị ahụ sokwa bụrụ ọbịa Jehova na-eme ka anyị mara n'ụwa ọ dịghị ihe dị ya n'ihi ya anyị kwesịrị ịchọsi ala nke anyị ike ndị nsọ ala anyị dị n'eluigwe ọ ga-amasịkwanụ Chineke ka anyị so na ndị ahụ akwụkwọ nsọ ga-asị ọnụ ụzọ ámá bulie n'isi unu elu anyị na onye nzọpụta anyị abaa n'ala nke anyị dịka Izrel bara n'ala nke ha anyị ga-abakwa n'aha Jizọs bụ onye nwe anyị Amen. Amen. Amen. n'ịhụnanya chineke ka anyị ji na-ekele ndị na-akpọtụrụ anyị nwanne anyị nwoke francis onye na-akpọtụrụ anyị site na lọkọja anyị ma na ịhụnanya chineke ga-anọnyere gị na ezinụlọ gị anyị ma na udo chineke ga-achị na lọkọja ebe ahụ ị nọ site na gị francis nwa chineke nọ ebe ahụ anyị na-arịọ ka chineke mepere gị ụzọ ka chineke gọzie ọlụ aka gị ka chineke gbatara gị ọsọ enyemaka n'ihe ọ bụla nke ị na-eme n'ụbọchị taa imela na-akpọtụrụ anyị nwanne anyị nwoke Francis ka anyị kelee nwanne anyị nwoke Emeka Izuogu onye na-akpọtụrụ anyị site na Jos anyị mana Chineke ga na-anọnyere gị ịhụ ịhụnanya ya ga na-abara gị n'ezinụlọ gị ụba ka anyị kelee ndị nọ na Bauchi nwanne anyị nwoke sọnde anyị mana Bauchi udo na-achị ebe ahụ site na ịnọ ebe ahụ gị na ezinụlọ gị ka chineke nọnyere unu ka ọ bụ nwanne anyị nwoke silvester onye nọ na bapok University anyị si ka ịhụnanya chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke dikline Jibon onye nọ na Numan na Adamawa steeti anyị na udo chineke na china Numan anyị ma na ịhụnanya chineke ga na-abara gị n'ezinụlọ gị ụba ihe ọbụla nke dị mma itinyere aka chineke ga na-agọzi ya n'aha jizọs ka ọ bụ ebuka ude nwanne anyị nwoke onye na-akpọtụrụ anyị site na enugu steeti anyị na-arịọ ka ịhụnanya chineke amara ya bara gị ụba n'aha jizọs ka anyị nwekwara ohere ọma kelee nwanne anyị nwoke ngọzi aja onye na-akpọtụrụ anyị site na anambra steeti anyị na-arịọ ka udo chineke na ịhụnanya ya bara gị ụba n'ụbọchị nta ka anyị nwekwara obiọma kelee nwanne anyị nwoke emmanuel onye na-akpọtụrụ anyị site na shagam n'ogun steeti anyị ma na udo chineke nọ na shagam anyị na-arịọ ka chineke gbughere gị ụzọ ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba amen ọ bụ fiona ronald nwanne anyị nwanyị onye nọ na daura na kastina steeti anyị ma na udo chineke na-achị na daura site na gị nwa chineke bi ebe ahụ ekpere anyị bụ ka ịhụnanya chineke na-abara gị ụba ụbọchị niile nke ndụ gị ka ọ bụ nwanne anyị nwoke fraịde onye nọ na ikeneremo na ogun steeti anyị na-arịọ ka udo chineke na-arịọ ka amara ya bara gị na ezinụlọ gị ụba ka anyị keleekwa nwanne anyị nwoke ike onye nọ na kaduna steeti anyị ma na ịhụnanya chineke nọnyere gị na ezinụlọ gị anyị ma na chineke ga na-emepere gị ụzọ anyị ma na akwụkwọ nsọ nke ị na-amụ na-achọ ịmata onye chineke bụ mmụọ ozi chineke ga na-emepe anya gị ka ị wee na-aghọta ihe ị na-agụ ka ọ bụ nwanne anyị nwaanyị gift onye nọ n'ogun steeti ịhụnanya chineke ga-abara gị ụba ngọzi chineke ga-anọkwasị gị na ezinụlọ gị ka anyị kelee jeromi onye nọ na Jos anyị na-asị ka chineke nọnyere gị ka amara ya dakwasị gị na ezinụlọ gị n'ụbọchị taa anyị ga-ekelekwa nwanne anyị nwoke Kasimia igbu onye nọ na Kaduna steeti anyị na-arịọ ka udo chineke na ngọzi ya chia n'ime ndụ gị unu emeela na-akpọtụrụ anyị ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi o nwere agụ ụwa onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arị ekpere anyị bụ ka chineke na-eduzi gị ka onye gị ogologo ndụ na ahụ isi ike amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 07063637224 mara na ị nwere ike ige Ozioma nketa nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo